akụkọ na ndị ihe ike iwu machibidoro na-achụ ndị uwe ojii ọsọ na Kaduna bụ akụkọ nduhie otu onye na X nke ka mma kesara ihe nkiri ma kwuo na vidio ahụ na-egosi ebe ndị ihe ike iwu machibidoro na-achụ ndị uwe ojii ọsọ na Kaduna steeti na ihe nkiri ahụ a hụrụ ndị uwe ojii ebe ha bụ ụgbọala ha na-agba ọsọ ka ụda egbe na-ada ebe niile ekesakwara ihe nkiri ahụ na Facebook mkpebi nduhie ndị na-agba ọsọ na vidiyo ahụ abụghị ndị omehike ike iwu ha bụ ndị otu Islamic Movement nke Nigeria IMN ndị a na-akpọkwa ndị Shiite ihe nkiri ahụ sitere na njegharị mkpesa ha mere iji gosi nkwado ha na-akwado ndị Palestine n'agha ha na ndị Israel na-alụ na Gaza na Nọvemba 16, 2023 akwụkwọ akụkọ Punch kọwara na njegharị mkpesa ahụ kpatara ọgụ n'etiti ndị ọrụ nchekwa obodo na ndị IMN ndị njegharị mkpesa ahụ malitere ịtụ ndị uwe ojii okwute n'iche dị iche iche nke a mere ka ndị uwe ojii kpaa ike ma jiri egbe ha gbasaa ndị njegharị ahụ Mansir Hassan onye na-ekwuchitere ndị uwe ojii na Kaduna kọwara na ihe mkpali ahụ mere na Muhammadu Buhari wee nke a na wafrod na Kaduna steeti